akwụkwọ ozi nke pọl onyeozi degara taịtọs taịtọs isi nke mbụ pọl oru nke chineke na onyeozi nke jizọs kraịst dịka okwukwe ndị chineke rụpụtara si dị ya na mmazụ nke eziokwu ahụ nke dị n'ụzọ nsọpụrụ chineke na olileanya nke ndụ ebighị ebi nke chineke onye na-apụghị ikwu okwu ụgha kwere nkwa ya tutu mgbe ebighị ebi erue ma o mere ka okwu ya pụta ìhè n'oge nke aka ya n'ime nkwusa nke e nyere n'aka mụ onwe m na ntụkwasị obi idebe dịka ihe nke onye nzọpụta anyị e Chineke nyere n'iwu si dị Pọl nke a na-edegara Taịtọs akwụkwọ bụ ezi nwa nke m dịka okwukwe anyị kwekọrọ si dị amara na udo dịrị gị nke si n'aka Chineke bụ nna anyị na Kraịst Jizọs onye nzọpụta anyị pụta n'ihi nke a ka m rapụrụ gị na krit ka ị wee dozie ihe fọdụrụ dokwa mmadụ ndị okenye n'obodo niile ọbụla dịka mụ onwe m nyere gị iwu ọ bụrụ na onye ọbụla bụ onye a na-apụghị ibe ebubo dị nke otu nwunye na-enwe ụmụ kwere ekwe bụ ndị a na-eboghị ebubo na ha na-adị ndụ ịla n'iyi ndị na-abụghịkwa ndị na-ekweghị ịdị n'okpuru iwu n'ihi na onye ahụ nke na-elekọta nzukọ kraịst anya aghaghị ịbụ onye a na-apụghị ibu ebubo dịka onye na-achị ezinụlọ chineke onye na-abụghị onye nwere isi ike na-abụghị onye na-ewe iwe ọsọ ọsọ na-abụghị onye na-ese okwu site n'ịṅụbiga mmanya ókè na-abụghị onye na-eti mmadụ aka na-abụghị onye akpịrị uru na-eweta ihere na akpọ nkụ kama ọ ghaghị ịbụ onye na-ele ndị ọbịa nke ọma onye na-ahụ ezi ihe n'anya onye uche ya zuru oke onye ezi omume onye dị ọcha n'obi onye na-ejidesi onwe ya ike na-ejide okwu ahụ nke kwesịrị ntụkwasị obi nke dị ka ozizi anyị si dị ka ọ wee pụọ idusi ọdụ ike n'ime ozizi nke na-enye ezi ndụ na ịtụkwa ndị na-ekwugide ekwugide mmehie ha n'anya n'ihi na ọtụtụ mmadụ dị ndị na-ekweghị ịdị n'okpuru iwu ndị na-ekwu okwu efu ndị na-aghọgbukwa obi mmadụ ma nke kachasị ndị si n'etiti ndị obibi ugwu pụta ndị a na-aghaghị imechi ọnụ ha ha bụ mmadụ ndị na-egbu mmadụ dum dị n'ezinụlọ iru na-ezi ihe nke na-ekwesịghị ka ha zi n'ihi uru na-eweta ihere otu onye n'etiti ha bụ onye amụma nke aka ha sịrị ndị Krit bụ ndị ụgha mgbe dum anụ ọhịa jọrọ njọ ndị afọ nri na-adịghị arụ ọrụ ama nke a bụ eziokwu n'ihi ihe a werekwa aka ike tụ ha mmehie ha n'anya ka ha wee nwee ezi ndụ n'ime okwukwe anyị ka ha ghara ịṅa ntị akụkọ iro ihe dị iche iche nke ndị Juu na ihe dị iche iche nke mmadụ nyere n'iwu bụ ndị na-echigharị rapụ eziokwu ahụ ihe niile dị ọcha n'ebe ndị dị ọcha nọ mana ebe ndị emerụworo ndị na-ekweghịkwa ekwe nọ ọ dịghị ihe ọbụla dị ọcha kama emerụwo ma uche ha ma akọ uche ha ha na-ekwupụta na ha matara Chineke ma ọrụ niile ha ka ha ji gọnarị ya ebe ha bụ ihe arụ ndị na-adịghị ekwenyekwa bụrụkwa ndị a jụrụ ajụ n'ebe ezi ọrụ niile ọbụla